ekeneke kere ụwa onye mere ka anyị dị ndụ n'ụbọchị tata wee guzo n'ụlọ ọrụ NTA Igbo Ezue na-ewetara gị ihe mmemme nke a kpọrọ agụghe ụzọ agụghe ọnụ dịka anyị gụghegoro ụzọ ọdụ ọkpụrụkpụ okwu dị oke mkpa anyị ga-etinye ọnụ n'ụbọchị tata o wee bụrụkwana ya bụ ihe mmemme gị onwe gị ga-esonyere anyị maka o nwere mgbe ọ ga-abụ o ruo anyị agụọrọ gị akara ekwentị ọ ga-abụ ịkpọtọrọ anyị isonye n'ihe a na-eme o wee bụrụ ya ịnọ n'ụlọ mgbasa ozi NTA e wee ezue nke tata pụrụ iche n'ihi na ụbọchị tata bụ ụbọchị ụka kraịst ji eme mmemme akpọrọ Wednesday ntụ ụbọchị eji egbu anyị akara akara nke obe nke gosiri na anyị si na ntụpụta na ntụkwanụ ka anyị ga-alaghachi ka anyị kwụba aka anyị ọtọ mara na ọ bịara ije nwụrụ na o ebe anyị na-eje anyị wee na-amalite nwere m onye mụ na ya na-abụ guzo na ya bụ ebe iji wee tinye ọnụ n'okwu kọwara Igbo gị. Igbo mụrụ mbụ ndewonu aha m bụ Omenka Abarachukwu ọka o dịka ọ dị ugbu a tupu anyị abanye na ikpe ekpere ọjị ịkpọbata ndị anyị na ha ga-enwe ọgbakọ a pụrụ iche ka anyị dobiri nwa mgbe nta jee ezumike aha m bụ Ukeria Udo Amaka Igbo mmadụ mere igbo bụ igbo dịka ọ dị ugbu a aga m amezi ka nwanne m nwoke bụ amarachukwu omenka duo anyị na-ekpere ọjọọ e, ndewo igbo bụ igbo onye anyị na ya nọ n'ụbọchị nke taa ga-akọwara anyị bịa agwa anyị otu esi agọ ọjị ụtụtụ bụ dọkịta judu nnam judu nnam kelenụ ọha na eze na-ege anyị ntị na nke taa lekwa ọjị abịala hmm. ị ga nọ asị ịbịa n'ụlọ mmadụ ebunye gị ọjị ngwanụ gụọ ọnụ ọjị a ndị anyị ọjị abịa nụ ehm, anyị na-ekene chukwu bụ onye mere ka anyị hụ ụbọchị keta anyị si onye biri ibe ya biri ihe anyị nọ n'ụwa bụ ndụ mmiri ndụ azụ egbe belu ugo belu nke si nwanne ya ebina ya biko ya gosi n'ebe ọya ebe anyị asọrọ ka nkwụkwa kapụ ya ụbọchị taa ka anyị na-eri oriri wenezdee ntọ dịka anyị niile ma anyị ji ọjị anyị ji n'aka wee na-ayọ ebụla ụwa nwoke ogbobo anya bi n'elu na-enezu mmadụ niile anya maara ka obi anyị ra mara ihe na-adị anyị mma mara ihe na adị ụmụ ya mma na-enyezukwanụ ha ya ka o nekwasị e were ọjị anyị ji n'aka na ekpere anyị na-ekpe wee nekwasị obodo anyị anya na ụbọchị dịzi imi ka ntọọ onye ukwu na-ebe onye nta na-ebe anyị na-ayọ chukwu ka ọ bịa wedara anyị ọjị a taa n'ogbe ka anyị taa n'ibe anyị bụ ụmụazị na-asa arụ n'afọ n'afọ ya gọzie anyị were ihe dị mma gọzie anyị mee ka obodo anyị a dị mma metụrụ anyị ndị ọchịchị aka n'obi ka ha nwee ike nwekwe n'obi umeala were nwee ike na-enyere anyị aka na-asọpụrụ ndị a na-achị achị ka ndị na-achị achị nwee ike na-asọpụkwalụ ndị na-achị ha ka udo dị n'obodo anyị maka ọ bụrụ na udo dị Chineke ọganihu ga-adị anyị na-ekene gị nye anyị ihe anyị ga-eri enyekwana anyị nke ga-eri anyị chineke were anyị ọjị taa ya ma gọzie anyị ka ọ dịrị anyị niile mma ihe nke a biko ọkọra ka ọ bụrụ ka ọra m n'ọnụ ị ga na awa anụ ma awa anụ ma e otu oke hm, eh, eh, ihe a na-eme n'ụwa a na-enye a na-eji nwaanyị ọjị a na-eji nwaanyị ọjị yukere lenu ọjị ezila gị ọjị ndewo ndị igbo na-ege anyị ntị anyị emechaala nke ịwa ọjị ụtụtụ nke anyị na na ihe omume anyị nke taa ma tupu anyị aga n'ihu ka anyị gatụ obere ezumike oge anyị laghachitekwara gị wetakwere unu ihe ndị ọzọ anyị ji wee bịa akwụkwọ akụkọ anyị nwere n'ala Naịjirịa ee nke a ka a kpọrọ Daily Sun ụlọ ọgbakọ Naịjirịa enyela ụlọ ọrụ ndị agha iwu ka ha laghachikwa malite ọrụ na n'ime oke ọhịa eji zambiza wee mara ọbụladị ngalaba a kpọrọ okpuru ọchịchị ime obodo gakida Gombe nke dị na steeti Adamawa n'ihi mkpamkpa ndị omekome ndị osochiegbu ndị Boko Haram na-akpa na ya bụ ebe nke a bụ iji wee hụ na enwere ezi nchekwa ndụ na akụnụba ndị mmadụ ịgụkwa e ya ọ ga-abụ ihe magburu onwe ya dịka anyị na-agakwasị n'iru em onye isi ụkọ nnukwu ụkọ ụka katọlik na-eme nchịkọta ọgbakọ dịka ọ ga-adị n'ụbọchị sọnde ka na-abịa abịa e wee na-akọwata na ọ ga-abụ ọgbakọ pụrụ iche iji wee hụ na udo n'ime obodo ala Naịjirịa amara mhm, ndị Igbo na-ege anyị ndị uwe ojii egbuola nwa amadi bụ onye na-agba bọọlụ ọ bụ onye isi ndị uwe ojii kwupụtara nke a nke a dị akwụkwọ nations ọ bụrụ na ị chọọ ịmara ihe na-eme na nke a gaa zụrụ akwụkwọ nations ka egotapụ akụkọ ahụ a nakwa ekwu na ụlọikpe nke dị na Abuja nke onye isi ya bụ Justice Okon Aban atụọla nwaamadi bụ Olisametu nga maka iri ego nakwa ihe ndị ọzọ dị iche iche abịa na nke ikpeazụ na azụ akwụkwọ nke nations ekwupụtakwara iwu nke ala anyị nke ọkaikpe nke ukwu ọ bụ ya bụ nke kachanụ ma ọ bụghị ya anyị nwekwa akwụkwọ ndị ọzọ anyị ji wee bịa ukeria abịa na nke akpọrọ the garden a na-ekwupụta n'ụlọ ọgbakọ anya. na-ekwu ka ndị isi ọrụ ala Naịjirịa nke eji NSA mara ka ọ kwụsị ọrụ mgbe ị e gụzere ya ka ị ga-amata ihe nke a pụtara abịakwazie n'akụkọ nke ụlọ ikpe na-ama metụ kabiri ikpe n'isi metụ afọ ya mkpọrọ afọ asaa mgbe ị e gụkwara ya bụ ihe kpatara ya bụ mkpọrọ enyere ya ka ọ dị afọ asaa ka ị mara ka anya bụ ihe si wee gbatakwụrụ ọkwa ebe a ka anyị na-adọbiri ee abịa na akwụkwọ nke Daily Trust ndị ala anyị ekwupụtala ebumnobi ha dịka e, ndị e, bụ ndị omeiwu maka ọ bụrụ na ha mee ihe agaghị akpọpụ ha na ụlọikpe nakwa ihe ndị ọzọ ndị onye isi ndị omeiwu nke ala anyị bụ Femi gbajabiamela ekwupụtala mwute ya dịka otu nde uwe ojii si na-akpa mkpamkpa na ala anyị dịka ha gburu otu nwa amadi ala anyị onye na-akụ bọọlụ abịakwa na steeti nke Kano ekwuola ka akwụsị ndị na-arịọ arịrịọ ọ bụkwa ndị omeiwu bụ ha kwuru nke a ekwupụtakwara na ndị mmadụ bịakwara na ndị mmadụ pụtakwara n'igwe ịkwanyere onye na-agba bọọlụ mbụ bụ mela a ga-ewetakwara unu akụkọ ndị ọzọ anyị ji wee bịa ma tupu anyị gaa n'ihu ka anyị gatụ obere ezumike oge anyị laghachitekwara ga-akpọtakwara unu ndị anyị na ha ga-eso kwuo okwu na ihe omume anyị nke ụbọchị taa na-esonyere anyị o nwere ndị ọbịa pụrụ iche nọ n'etiti anyị em tupu anyị eme ka ịmata aha ha ka anyị mee ka ịmata isiokwu atụpụtara maka ịdọwa ya agba n'ụbọchị tata nke bụ ihe gbadoro ụkwụ na ọrụ nchekwa ala Igbo ala Naịjirịa gburugburu mana ọ ga-abụ n'anaka ezinụlọ maka sị na a na-esi n'ụlọ mara mma wee pụba ama ka anyị na-ekwu ndị ọchịchị naijiria gburugburu anaka nke anaka nke kedu maka onwe anyị ka anyị malite n'ezinụlọ anyị mara ihe dịịrị anyị dịka ezinụlọ mara ihe dịịrị anyị dịka ụmụafọ igbo ka ọ ya bụ ihe na-aga n'anya ya ala naijiria bụrụ ebe bụ sọsọ mma ịdị mma ibi dịka o si gbatakwụrụ aga m ebido n'aka nri m ime ka unu mata isi ahụrụ wee kwaba okpu n'ala igbo anyị na-ekene chineke na ọ bịara ya bụ ihe mmemme o wee bụrụ dọkịta kris Akomas osote aka na-achị steeti Abia na mgbe gara aga anyị na-asị gị nnọọ na agụrụ ụzọ agụrụ ọnụ abịa na isi aka ekpe mụ anyị nwere oriakụ Ike Jemba Ike Jemba Gloria Ngozi onye bụ onye isi ndu ụmụ nwanyị ọhaneze ụmụ nwaanyị ọkwa na isi obodo naijiria abuja kelee ọha igbo na-ekiri anyị nnọọ nne dịka m si wee mego ka unu mara na ya bụ isiokwu a na-enebanye anya na ya bụ ihe gbasara ọrụ nchekwa ka anyị malitezie ka ọnụ ubi onye anyị bịara chetakwe na agụghị ụzọ agụghị ọnụ dịrị mụ na gị o nwere mgbe ọ ga-agba ruo anyị agụọrọ gị akara ekwentị na igwe onyonyo gị ka ị nwee ike kpọtụrụ anyị sonye ka anyị gbakwa na ihe anyị na-eme na-amasị gị ya gazie amara ma tupu anyị aga n'iru anyị ga-ebu ụzọ weta akụkọ ee eh, nwanne anyị nwanyị bụ Ngozi Silvia Teknikul gara gbaa ndị mmadụ ajụjụ ọnụ maka ihe omume anyị nke a ga-eme n'ụbọchị taa tupu anyị etinye ọnụ na okwu ahụ ka anyị gere ihe ndị mmadụ kwuru maka isiokwu anyị nke ụbọchị taa nchekwa dịkarịrị mkpa na mwulite nakwa uto obodo n'ihi na ewezụga ime ka ndị obodo ahụ nwere obi ruru ala na-enweghị ụjọ aga ọrụ ha na-azụrịtakwa ahịa ha ezi nchekwa pụrụ ịdọta mmepe site n'aka ụlọ ọrụ ukwuu nke sigasị mba ofesi nke a pụkwara ịkwalite ọnọdụ mkpata ego nakwa akụnụba ala anyị maka ọ dị ugbu a ihe ịma aka ụfọdụ yiri ka ọ na-adọla aka elekere azụ n'ihe metụtara nchekwa gụnyere igbu mmadụ n'ụdị dị iche iche ndị ntọrị ndị oji egbe eje ori ndị agha ntị ịkpọ ndị otu ọjọọ na-egbu ara ọbara ọzọ bụ ọgbata uhie a na-ahụtakarị n'ihi nghọtahie na-adị n'etiti ndị ọrụ ugbo nakwa ndị na-achị ehi n'ịkpọtụ ole na ole aha. N'ihi ihe ndị a, o yiri ka o nwezighị onye na-eji anya ya abụọ arahụ ụra, ebe ọ bụ na ezinụlọ ụfọdụ pụrụ ịlaba ụra n'abalị, ụtụtụ zie ha bụziere ozu. Ndị mmadụ ụfọdụ si otu a kwupụta uche ha banyere nchekwa ala anyị. Ọ gbagwojuru mmadụ anya na ihe na-emezi n'obodo Naịjirịa. nke kachasị nke ha dị ka nwa afọ ole na ole ihe dịzi ka igbu mmadụ ịtọrọ e mmadụ awọzie ihe enwerezi ihe ọwụ dabere na otu enweghị ezi nchekwa si emetụta ngalaba ezinụlọ na obodo naijiria ajụjụ bụ gịnị bụ oke na ọrụ dịịrị ndị ezinụlọ na ịkwalite nchekwa obodo dịka nne na nna ụmụaka ga na-ele gị anya hụ na nne na-apụ bata na mgbede ha hụ ya dịka ihe ọjọọ because gị gịnwa ahụ ya dịka ihe ọjọọ But ọ bụrụ na ị na-aga bata n'oge na ọ n'ezinụlọ chekata ụmụaka mara ebe ụmụaka na-aga n'ebe ị ga-enye ha ndụmọdụ n'ihi na ndị Igbo si na mmiri anaghị eri onye na-ọhụghị ọkụ ya na wee zụlite nwatakịrị ka ọ ga-eji wee too a na-akọwakwara ha na ọ bụrụ na iru ha na-amarọ ha abazina moto ọbụla ha na-amarọ n'ụzọ bụ soro onye ha na amahọ dịka ọtụtụ ụlọ akwụkwọ na-enwe ID kaadị eji abịa akpọrọ ụmụazụ onwee bụrụ na e kwesịrị ka ụlọ akwụkwọ ọbụla bifo mmadụ abịa kpọrọ ụmụazụ enene ID kaadị bụ onye na-abịa akpọbu ha na mbụ Maazị Frank Mba bụ ọnụ na-ekwuchitere ndị ọrụ uwe ojii na naijiria niile nkọwa ya mere ka a mata mkpa ọ dị ịzụlite mmụọ ike nkwụcha n'ime ụmụaka ọkachasị mgbe ha ka dị ntakịrị nwatakịrị na-agụchabe em kọleji ọ bụrụ nnukwu ekwentị bata ọ wụrụ gị zụrụ ya ọ bụrụ nne ya zụrụ ya ọ bụrụ ọkpara zụrụ ya ị ga-ajụ n'ihe ese ihe adịghị emebụ na mbụ ha ncha na-emezi kịta nwatakịrị nọkata ma ndị okenye ha nọkata asị na atọrọgo ha enwezie ike ndị oyi ha kpụwazie nne na nna ha kpọgide kpọgide kpọgide anapụta ha ego ewelezie ego na-akụsisi mana ihe na-ebute ihe awụ ọzụzụ ọwụ na ịzụta nwa gị ọfụma n'ụtụtụ ehihie na abalị ọ ga ahịa ndewo maka ịnọnyere anyị na ihe omume anyị unu ahụ na otu e, nwanne anyị nwanyị bụ Ngozi Silvia Teknikal gara jụọ ndị mmadụ ajụjụ na isiokwu anyị nke taa ịhụ na enwere ezi nchekwa na ezinụlọ na nke mbụ anyị ga-ajụ onye ọbịa anyị bụ Ikejimba Glory Ngozi bụ ya bụ onye isi ndị ọhaneze ndị Igbo na Abuja kedu ihe ị ike ikwu ịhụ na enwere ezi nchekwa na ezinụlọ Igbo ndị ọma na-ege ntị daalụnụ ụtụtụ ọma nọ nke onye chinyazelu ihe m nwere ikwu na ya wụ na anyị na-anya ihe na-eme n'ụbọchị nke taa ọ bụghọzi etu ọ dị na mbụ ka ọ dị kịta na mmiri si n'isi wee gbalụọ and ebe a mmiri si n'isi wee gbalụọ anyị na-ayọ ndị ọchịchị anyị ndị isi anyị ka ha tinye anya na mmiri wee mara ebe mmiri a si wee gbalụ wee bido n'ebe ahụ wee mekwa mmiri a ka o doo maka na ị na-anya na ndị Igbo nọzi ọdụ ka onye na-alahụ ụla ojulu ofu anya wee na-alahụ maka na e, ekwe na-akụ kịta na-adazi nọ n'isi anyị mana ọ bụghị sọ n'isi anyị nọ n'isi onye ukwu ma onye nta Adị n'anya na ndị ọchịchị anyị enweghị ihe a na-ekwu maka ya a na-akwafu ọbala dịka a na-akwafu mmiri mkpụrụ aba na ịtọ na ịnọ ga-anụ ụmụnna anyị na-eje njem n'obodo a na-akpọ Lagos pụ n'ụzọ tọ ha tọ ebe a na-etikwe mkpu si gbata ahụ ọsọ enyemaka na ndị egbu ala ọbara dachiri ụzọ ọ pụta na ndị isi anyị anụghị ya anụlị ya n'ọlụkwa ebe a na-etikwe mkpu ma ndị uwe ojii o ma ndị nchekwa dị iche iche na onweghọ ndị akpọrọ zaanụ a na-egbuzi ndị mmadụ ọ ka a na-egbu ọkụkọ so na ọ na-ayọ ndị isi anyị n'ụzọ niile dị iche iche n'ebe ọbụla ha nọ na ka ha gbatalụ obodo a enyemaka maka na ihe a na-eme abụghọzi ihe anyị kwuru anyị na ọ bụghọzi ihe anyị fụrụ ka ọ bụghọzi ọ dịghazị anyị mma n'obi ije ụka ịnọ n'okwu maka na ihe o kwesịrị na ije ụka ikpuchi anya gị obi gị ewee lue naanị wee ka ọka nọ mana iwere ofu anya mkpuchie iwele ofu anya nke ọzọ nọdụ ị na-alahụ ụla be gị iche uche n'aka so naanị na ya ndị ọchịchị anyị ka etinye anya n'ala mala ebe mmiri a si gbalụ ka edozikwu ya ịgbalịala um, dịka anyị na-aga n'iru ajụjụ nke a ana m ewetara gị ya dọkịta Chris Akumas dịka onye nọ na ọchịchị obodo n'ihe a na-eme mana anyị na-ekwu maka ezinụlọ anyị dị iche iche kedu ihe bụ ọrụ dịịrị ezinụlọ di na nwunye ya ịhụ na ya bụ ọrụ nchekwa kwekezu gara ka o kwesịrị dịka nsikọwa na mbụ ọ bụrụ naanị isi ọchịchị obodo onye ndu kedu maka ezinụlọ okwu ọmụma sokwa ya na ya bụrụ dịka na ezinụlọ nne na nna gwara nwata nwaanyị gbagoro afọ iri na asatọ apụkwa n'iro maka ihe a kịta nne anyị kọwa apụ n'iro na ọkụcha elekere isii na ọkara nke mgbede nwatakịrị amahọrọ nọ ndụ ka a na-echie o si n'azụ ụlọ mịpụ ọ bụrụ na atọrọ ha ya atọrọ ihe ọjọọ eme ya kedu ihe dịịrị ezinụlọ ya ndewo igbo bụ igbo ekele m kemgbe bụ na ihe gbasara nchekwa ọ ihe dịra mmadụ niile ọ dịra nwoke ọ dịra nwaanyị ọ dịrị onye ugwu ọ dịrị onye ofe ọ dịrị anyịnwawụ ndị Igbo nchekwa na-ebidola ụlọ ọ na-ebidola ebe ị nọ ọ bụ otu iji na-echekwala otu iji gosi ụmụ gị na ọ gawa iji mara mkpa nchekwa dị gịnị mere anyị rụọ ụlọ anyị etinye ya ọnụ ndụ gị ọ bụ maka na anyị chọrọ onye ga-ebata anyị amara onye na-abata gịnị mere anyị mụọ ụmụ ịmụta nwatakịrị ekusie gasị elesa ya anya ọ bụ maka nchekwa maka ọ sọ mmadụ ịbata bịa kuru nwa nwatakịrị nwere ike mee ihe oche dị mma ọ maala ọ ihe ọjọọ ya emerụọ ya ahụ nchekwa dị n'ụdị n'ụdị igbo si akpọrọ nwa amaghị akwụkwọ ọkụrụla onye ọchịchị dị ka nna na nne nne na nna na-adị ije ịkpọnwa nwa gị ọ kụrụ akwụkwọ na ịkpọela azụ ị nwere ike ịhụ gị ya gị. ọ bụ mgbe o meghara ga-abịa matala o nwere ihe o metụrụ aka ọ bụla ezi na otu ọ dị ugbu a akarịala ma ihe gbasara nchekwa bụ nsogbu ụwa nwere sila mbido ihe na-enyekwa n'aka ịhazitu ihe gbasara nchekwa ya enwe nghọta nwa aka bụ otu eji zụlite ndị mmadụ nke ọzọ abụrụ oke ukwu oke ọchịchọ nne na nna gị nọ nwa gị chineke nyerela gị aka oke ị na-akụta oke ị erita ga-egwere nso ọzọ ya echi ikweghị ya ziri ike ọ bata gasị ọ bụghị ibe gị na-agba ụgbọala dị otu a ọ bụghị ibe gị na-arụ ụlọ dị otu a ọ bụghị ụmụ ibe gị na-eme otu a lee ihe nwatakịrị ibe gị na-eme ịbụghị nwaanyị dịka nwaanyị nwatakịrị ibe gị ịbụghị okorobịa ka kedu ihe ị na-agwa ya ga-eme ị gaghị na-ekpere ya ekpere na-arịọ Chineke ka o nyere ya aka o nweta ebe ọ ga-enọ igbo si biola nwatakịrị mvuvu ka o si ebe ahụ nyogoro ịchọdụ ka onye enyo ihe chọrọ bụ ka ọ si n'elu ụgwọ awụ mgbe nne na nna nọdụ ajụ nwatakịrị ya ọnụ na-ajụ ụmụ ọnụ ya chọwa n'otu ndị ọ bụ jiri agba moto ọbụla o ji were eme ọ ga-abụrụ ma ọ bụ ịtụrụ nne na nna wa atụrụ ya bụrụ ịtụrụ ụmụnne wa atụrụ ya bụrụ ụmụnna ma ọ bụ ndị enyi atụrụ maka a na-agba mee otu a ọ bụ ezi na adịghị ka ibe na-egbu akwa ma ị ga-esite na ka ịdị ka ibe ga-egbuo mmadụ ndị Igbo emechaa da agwa ọjọọ okwu ọdụ ekwu onye egbuola ozu na haisi gịrị bụ igbu ozu na haisi igbu ozu ọbụma ọma ogbuola ozu na haisi onye ka o gburu wetara gị ihe o ji gbuo ozu unu na-eto na-agba na-egharị okwu anyị na-ekwu okwu ọnụ anyị a akpalite ndị agbata obi anyị onye dị nwere otu ụwa ma otu ihe dị mkpa bụla onwe gị onye asị a na-akpọ onye ohi ya agba nkwa Onwe gị onye a na-akpọ onye mpụ na onye arụrụ ala ihe acha ụcha o onye a na-asị na ọ marụrụ aka ọ fụtala obodo ya dagachi ike ma ihe mere ọ ga-eji dịka ma ahụ ndị abụnwama bụ onye ga-eme weta ego ọbara ego ọjọọ ọbịadu abịa baa ya tuo ya etutu nye ya chie ya echichi na-etu ya ya na-ekoto ụmụaka ndị na-etoto eche ma ọkwa ndị eze anyị na ihe ndị ahụ ndị ezere abata ndị obodo ji iwe asịla wee gị oge mbụ onye obodo m na-etolite ekwuola m ihe ala ọtụtụ ọ na-abụ onye ihe lọbata ọ bụrụ na ndị nne na nna mala ụzọ onye a si kpata ego edoghị anya ha agwa gị agakwala ebe ahụ onye bred anakwala mm-hmm. onye gị biskit anakwala anyị mm. amaghị ụzọ ego esiba mm. igbo a na-emekwa eto ugbu a ọ ga-abụ o nwetala ego mee ka ibe gị mere ibe gị o mere gịnị kpaa m isi akpara ibe m isi gị ọ dị ka isi ibe m nke bụ ihe gbasara nchekwa abụghị ihe ndị nọ n'ọchịchị naanị ndị nọ n'ọchịchị ga eme ka ekwesịrị ime mkpọtụ obi ebido leta eji zụlite anya ukwu na oke ọchịchọ emebiela obodo ọkwa ndị mmadụ kwa na gbuo na-abịa ka achụsasịa ndị obodo makala obodo zụrụ jikọta onwe onye bịa achụ achịkwa mm. gịnị mere ugbu a onye bata ya enwe ike maka ebe ọbụla ha batara bịa wakpuo ndị mmadụ o weriri onye obodo aka ekwule ma ọ dị enye ha agwa ha otu eji abata ọ na-edu ha zi ụzọ esi abata gịnị na-akpụrụ ya kedu nkwa ekpere ya kedu onye asị ya taa ime ji nwanne ya obi adị ya mma ya agara ya nchekwa bụ ihe anya niile akwụkwọ nsọ kwuru sị mmadụ ibe gị anya onye agbata obi dị ka ị onwe gị oh. ọ bụrụ gị ahụ onye agbata obi gị anya dị ka ị e onwe gị ị gaghị echi ime ya ha ọjọọ ma taa ọ gasịchara ihe a ga-anọ ga-abụ hụlee kara onye agbata obi gị dị ka iji chọọ ịka ya n'otu dị mma ka abụghị omenala dọkịta Chris Akomas ịgbalịala a ga-enyetụkwa gị ohere ka anyị jụtụkwa nwanne anyị nwanyị ịbịa na ezinụlọ ọ na-abụ ụfọdụ dịka dọkịta Chris Akomas kwuo ọ na-abụkarị ndị nne na-eme ha kpọwa ụmụ ha si ha ngwa ịkpatabeghị ego ịkwesịla ịkpata ego gaa gaa mee nka kedu ihe nwere ike ikwu maka nka ihe m nwere ike ikwu na ya wụ na nne ọwụna nne dịka akwụkwọ nsọ ugogbe ezinụlọ na ọlụ anyị oke ọlụ dịla anyị wụ ndị nne wụ ịkpọta nwatakịrị ka ibugo ya n'afọ ọnwa ite naanị ịmụọ ya ka ịkụnyanwụ nwa na-enye ya ala mgbe ahụ ka ị ebido wee dobe ya ọdụ wee gwabu ya okwu itokwa eme ka nne gị mee ka nna gị mana ị na n'ụbọchị taa ọnụ na-ekwu n'ude mana ntị na-anụnụ ọnụkwalụ ụmụ anyị ka eyi apụta ụtụtụ akpọkọtata ụmụazị ka ị kpee ekpele dịka akwụkwọ nsọ si wee kwu nọọ nzukọ ime ụlọ wụ mbido ụka izizi ịkpọkọnata ha ọnụ ị na-akụziri ha okwu chukwu ahụ ịkụziche ya pụọ ọkwa ha na-eje akwụkwọ ịma nke ha mụta n'ilo mana ị na-anya n'ihe na-eme taa oke ọchịchọ dịka nna anyị si wee kwu ndị nnepụta ụtụtụ ha agbapụ ọsọ a na-achụ ego nna agbapụ ọsọ a na-achụ ego ị e ka ezinụlọ gị dị ị e hapụzi ọlụ dị elu ị e- kwesị ịkpatanụ mana ọbụghị ọzọ ịkpatanụ hapụzi oke na ọlụ dị elu n'ime ụlọ maka ọ bụrụ na gị wụ nne nọ n'ime ụlọ mmalụ na ụmụazị eli nri ụtụtụ ma ha elilu nri efie meli nri abalị ma oge ha kwesịrị ije akwụkwọ ha ejela akwụkwọ ma oge ha kwesịrị ije ụka ma ha eje ụka ma nke ndị oyibo na nke ndị ụka na-ekwu nkụzi ụka ma ha na-eje nkụzi ahụ ọmụmụ ihe dị n'ụlọ ụka maka na ebe a ka a na-ana akụzilu ha anya ga-elu ha anị ịchụla ego isi ebe a ịchụla ego si ebe a gị na nwoke bi n'ụlọ a na-azọzi mpi kee ka ihe ya esi wee dị e na ụlọ ya emebi mana ihe anyị na-ekwu n'ụbọchị taa wụ ọ bụrụ na ndị nna anyị ya echeghalị chibata taka ụkwụ n'ụlọ ọ bụghị na ịchụ ego adịghị mma ọ bụ onwe ụfọdụ nne dịka na ndị na-alụ n'ụlọ akụ hapụa ọlụ elekere ịsaa ha na-anata elekere itoolu asịgị dat na efe adịghọ na ha na ọlụ kezi ka ị ga-esi wee nwa ihe dị n'ime ụlọ azụ nọ n'ilo nọ n'ime ụlọ na agwa nke nọ n'ilo na ebe nyawo azụ dị oke ịghọtago so n'ihe m na-ekwu ndị nna anyị na-etuke n'anya na ana ka anyị malụ ibe mmiri si wee ba ihe kpata na ụmụ anyị na-apụzi dịka nna anyị kwuru ịpụta nwata nwaanyị ifu ya na akpa anụnwa na ọ bụkọgụ nwago nya ihe ajụ ya ka ebe o si nweta ya ọ ga-aga na mgbe ndị nne ya agapụta ya ọ bụna na ọ bụ ihe igotelu nwa gị ọ bụrụ ya ha esi itu anya afa si ya nne na akpa nke gị amaka kedu ebe o si nweta ya wee ego ọ bụrụ ụmụ nwoke nọ na ya ịfụ ya n'oje mee ihe na dịka nna anyị si wee kwuo kpata ego ọ na-akpataghọ ihe afụ obere nwata ọ na-eli ihe karịa yanụ na-ebi ndụ karịa yanụ ebee ka o si so na ihe a delu nne delu nna nnukwu nna anyị wee wena na nna akpọbiri gị ụkwụ anyị ga-adọbiri nwa mgbe nta dịka anyị na-akapịnya bụ okwu ọnụ maka ka a na-agwa m ka a na-agwa gị onwe gị nọ n'ụlọ bụ ezinụlọ ọ ka ọ dịrị anyị na mma ka anyị jee ezumike nwa mgbe nta anyị ga na-agakwa n'iru na ya bụ okwu abụmọnụ ya gasị anyị na-agakwazi n'iru na anya bụ ihe gbasara ọrụ nchekwa n'ala Igbo o nwere ihe na-eri m nri n'ahụ ma mara ma ọ na-erikwago onwe gị ọbịa jọgburu udele si gbuo nkakwụ n'isi ya bụ ihe na-eme naanị n'ala Igbo afụbeghị m ya n'ebe ọzọ ugwu Awụsa afọ niile m nọgoro n'ugwu ahụm ya kedu ihe kpata na ndị ọrụ uwe ojii achịdara ala Igbo si ha ka ha na-anọ n'okporo ụzọ ebe dị iche iche ka ahụ na ka esi aga ihe onye bụ gafete enene hụ na onwe onye bụ ahịa iwu bata ma onye bụ mgbe ogbuna igwe ga-agbagbisi onye ọbụla gafete kedu ihe kpata na ndị dị otu a ebe ọbụla ị gara na n'Igbo na-ahapụ ọrụ eduiri ha guzo n'okporo ụzọ na-ana ụgbọala ọbụla gafetere ego ma ị chọrọ ya ma ị chọghị ya weta ya mgbe ị gara aga tere ezigbote anya o nwere nwata nwoke agbagburu n'ihi na o weteghị naira iri abụọ ọ nọ na ụgbọ ọgbatumtum biko nnukwu nna anyị ị nwere ike itinye ọnụ na ya kedu ihe kpatara nke a ka a na-agwa maka ha na-ekiri anyị ha na-anụ dịka m kwuru ọrụ nchekwa bụ ihe dịra mmadụ niile o nweghị ebe na-enweghị ndị ọjọọ agwa ndị gị na ha na-eme ihe kpasịrị gị sokwa n'otu iji kpaa agwa ihe ị bụ okwu dị mkpa karịchaa dị n'ala Igbo anyị o nweghị ebe ndị ala adịghị achọ onye ha ga-enara ihe ma ha kpọrọ ya roja ma kpọrọ ya egunje ma kpọrọ ya ndọbita ma kpọrọ ya gosi anyị ka ọbụla sọrọ gị kpọọ ya ma ihe o ji ka m jọla ala Igbo bụla onye Igbo mgbe ọbụla ọ dị ya ngwa ngwa ọ dị ya ọkụ ọkụ ọ chọrọ ịgafere ihe ọbụla ọ dị ọ chọdị ka ekwu okwu ọbịa dị ya egwere aka ọfịsa enye ya si ọbịa mere edi ya ndị ọrụ nchekwa ma ndị nyocha ihe gbasara ma ahịa ndị a na-ebubata ma ọ bụ ndị kwesịrị ma ọ bụ edi ya wala igbo na-ekwela. isi ya bịa ga ebe ọzọ ya sịla ya ga ega maka oge na anọ ewetara ya ihe ọ bụghị otu ọ dị ebe ọzọ onye igbo achọghị ịbịa ahụ gị gburu ya oge o anya ndụla ebe m ọdọ ahịa m ebe m na-ere ahịa ugbu a eh, site ugbu a ruo nkeji iri atọ eh, aga m inweta ndị ahịa dị otu ịbịa si ka o chere zawa gị ajụjụ ya si onye a chọrọ ka ego ya na-abata gbafulaha m hmm. o nwere ihe a na-ezigasịla ikuku gaa hụ ebe onye Igbo nọ n'ahịa ọ na-ekpekwa ekpere o <laughs> maka ahịa na-akụ akara ekpe ihe a ya hụkwa onye ahịa ya si onye ahịa bịa ọ nọkwa <laughs> na-ekpe ekpere maka ọ na-adị anyị ngwa ngwa ka abụ otu ka ọzọ ga-abụ na maka ndị otu nchekwa ọtụtụ oge ejidewo ndị na-eme ihe ọjọọ ma ọ bụ ego adịghị enyewo ịta ahụhụ kwesịrị otu o kwesịrị mee ka ọha na eze mara iji hụ na ihe ndị e kwesịrị ime ndị ọzọ ahụ na ịkpọ ụdị agwa ahụ na ọjọọ njọ ịkpa e ekparuo ya n'isi o nwekwara ndị ọ dị wee jide mee ka ọhanaeze mata ma ihe ọjọọ bụ ihe ọjọọ enweghị ebe ndị ọjọọ dị ọ bụrụla emechara na e otu ndị so onye nzọpụta enwekwa judas ọ bụdo onye eche ego onye nchekwa ego ego trejọra ọ bụ ya ka ahụ bụ CBN gọvanọ ke Jizọs mba eh? ya emecha anya ukwu ya esita ego ole iri silva atọ iri atọ ka o si ree nna ya ukwu anya ukwu ya bụkwa n'ụlọ ocherela ọgara enwe ọ bụla ọ mala o nwere ike ya eche ya riba ego ahụ ndị a bịa n'ume ego ha efuo maka onye ahụ nwere ike ụkpa agwa ndị a ọ dị ngwa ngwa ọ dị ọkụ ọkụ ka anyị kpata soli ihere mee ma ndị nchekwa ma anyị nwa kwesịrị ịkpagharị agwa a sị ma arịa ụrọ si isi oge dị ugbu a bụ dịka mbụ maka mbụ ihe meela aba ma onye nọ n'Ọnịcha matala o nwere ike otu ụbọchị agaala maka ugbu a bụ ọ dị eme dị ka ọ na-eme ugbu a ma onye nọla Aba ma onye nọla legos Lagos ma Abuja onye nọla Washington DC amatala ke bụ onye dị kwesịrị ịkpazi agwa arịrịọ bụkwanụrụ ndị ediri ọrụ ha golewe ihe rụọ ọrụ edirawo onye na-agakwanụ ya kpaa agwa kwesịrị ya ọ bụghị mmadụ ma ịmaala na ụgbọala gị akwụkwọ e ihe ikekere e iji were ya e na-agagharị ezughị ezu la oge ị kwesịrị ime ka ewegharịa ya agafeela ị gaghị ga-eme ya gaa hapụ ya ịpụtala ụzọ mgbe a ga-echeta ga-eme ngwa ngwa ka ị were ego chụọ ya eme onye ahụ obi kwesịrị inwe nkwuwa okwu ị gaghị inwe ekwuo ihe gbasara ahịa ọ dịrị ka ị da azụ ma ihe ya na-eso jichee eh, ihe a gị ọfọgodele ikwuru okwu mmadụ asị gị isi gịnị kwuo ebe ịkpazuru akpazu ebe imezuru emezu dịhere reso ndị a solo ihe mere ndị a na-eme ihe eziokwu na-agwa gị ha bụ ezigbo nsogbu onweghị onye a na ihe ala Igbo ga-arụ ọrụ nchekwa ọnọtụ ebe ahụ isi ya ga-ebe ọzọ <laughs> ya asị gị mba hapụkwa ebe a nọ natawa nna m natawa o natawa em ya bụ okwu ọ kapigoro ọnụ wee sị na ihe na-eme anyị si anyị n'aka onye akụkwala onye ọbụla onye atụrụ onye ọbụla aka n'ihi gị na anyị nwa bidoro ha ahịa onye kwụsị ụgbọala ya weta ya iweta gị kwụrụ maka na ebe ị na-eji adịghị gị mkpa mana ajụjụ sokwazi ya bụ ajụjụ dịka anyị na-aga n'iru ka anyị na-erikwa adụ na-adụ onwe anyị wee bụrụ kedu ihe kpata na nwa afọ igbo ọbụla nnukwu nna anyị nke a na-abịakwute gị kedu kpatara na-abịa n'ala igbo ka na-afụkarị ihe a nwa afọ igbo kpata ego ego egafere anụ na-agụ nde na-agụ njeri ọlụpụ nwa unu na onye anya ọ bụrụ sọ mma ihe ọ ya eme ọ gaa n'ụlọ ndị uwe ojii goro ndị uwe ojii mmadụ anọ na ise evi ya ụgbọala ndị uwe ojii ebe ọ bụla ọ na-eji ebuzere ya na-aga ọ na-ebe ya bụ akwa na-ebe kwa ọnụ fọnụ n'ụzọ fọnụ n'ụzọ nke nwa ji mee ofe onye ka a na-eduga o gburu mmadụ bute ego ma amahọ ọ na-eme ihe ọjọọ amahọ ndị uwe ojii a na-edugharị ya ọ bịa n'ọgbakọ ebe ndị mmadụ nọ a na-agbanye egbe elu na-eti ndị mmadụ ụjọ anyị na-ekwu okwu maka nchekwa ọ ihe ya bụ okwu ji dapụta kedu ihe nwere ikwu ihe m nwere ike ikwu na ya wụ na dịka ka kwuru na mbụ na dị m na-ekwukwu ya na ọ ga-aga na mgbe ị ya afụ nwata ịfụ nwata ị ya asị ya iyilu nne gị ka iyilu nna gị mana nne na nna ọnụ na-ekwu n'ụlọ mana ntị na-anụnụ ọ dịkwa ị na-anya na ngalaba ndị ọzọ dị iche iche n'obodo anyị naijiria onwe ebe ude ha dị mana n'ije obodo eh, ofesi jee kpata nyawa ego ibubata ya n'ụlọ nne gị ajụghị ka ekisi kpata ego a nna gị ajụghị ọgụ ụmụnna gị ajụghị ememe mmemme ememe krismesi mm-hmm. ibutuelu ha ofu efi nke anyị na ha akwado icheta eh, omume onye nzọpụta anyị igbutuelu ha ofu efi ụmụnna jụkwara ka ebe ego asị dịka nna anyị kwuru na o nweghị onye nchekwa anyị ezidaga na igbo ọ sịghị ya na-anata anyị nwa na-eji ego anyị kpatalụ wee jee butela onwe anyị okwu n'ụka anyị bute nyanwa okwu n'ụka bute nsogbu ahụ ọbịa nyudo anyị ịbịaza ịbịa kochapụzi ya ọfịa ịbịa kochapụ ya ọ bụziala anyị okwu n'ụka na ịpụlụ jee kpata ego jụrụ oyi ihe elikwana ya iju oyi enwe ebe ị kwesịrị inye idebecha ya nwa ego enwere ụlọ ụmụazị ndị nne na nna ha na-anọghọzi enwere ụlọ ụka na-achọ ndị e, ndị anyị alụrụ ụlọ ụka iwere ụdị ego aje na-enyenụ ha nụ mana nke a nọ ịpụta igosi ndị obodo yes na m akpatago nyawa ego achọrọ m ka unu chinye m ndị uwe ojii nna agaghakwana ha na-eso m n'azụ ọ bụrụ na ndị nchekwa uwe ojii ahụ ya atụ anya n'anị kedu onye bụ nne gị kedu onye bụ nna gị maka na nwa afọ igbo ọbụla si n'ụlọ wee pụta mmadụ ofu ma ịbụọ ya nwalele ka ngalaba o si wee pụta a ya amala agbụlụ ya agbụlụ a ọ nwe agbụlụ na-eme ọ dị na aka nke ọ na ha metụ ọchake nwa ọbụlụ na-eji nwayọọ nwayọọ na-aga nwa agbụlụ na-aga ihe ọsọ ya mee na-aga nnọọ ka ejuna na-aga ka ejuna mana ịpụtazi afọ ụmụ anyị kịta asịghị ka e jee ofesi tie mmabute ego mmabute ibulu mmadụ ibulu ahịa ntụ wee bute nyawa ego nna anyị achọghị ịmanụ nna anyị achọghị ịmanụ na ihe achọghị ịmanwụ nwa m ego n'ụgbọ nwa m ebute n'okwu e, ebute n'ego ebee ka ego ahụ si so na ego a na-akpa ha ọfụma wee tụọ esi elie onye ka eji wee kwue na dịka ha kwuru n'izizi m na-ekwukwu ya na ụmụazị anyị na oke n'ọlụ dịkarị ebe nne na nna nọ ọkachasị anyị wụ ndị nne anyị wetụnata aka ana wetunata anya anyị ana ka anyị hapụke na ego anyị na-achụ n'elu nyochaa anya malụ ka ụmụ anyị si akpatanyawa ego ịgbalịala ma oge anyị na-adara kwapụ kwapụ ma tupu anyị ga-emechi ka ajụtụ dọkịta Chris Akomas ị nwere ike ịgwatụ anyị ụzọ a ga-eji hụ na egbochiri nke a ile anya enweela ọtụtụ ịgba mbọ a da eme maka nchekwa ah, ke ewu ugbu a bụ ke eh, mpaghara dị iche iche ihiwe otu nchekwa ke ha ndị Eh, ofe osu na ehiwa ka ọ e akpọ amateku ndị ugwu nwere ka ha ga na-achọ ịchọta ha ka e ga-adabara <laughs> hmm. eh, ụmụnna anyị ndị mba mmiri ebidokwala kwuwa ka enwee n'ụka ehiwere ala Igbo enweela ihe gbasara nchekwa maka ebe oke ọhịa anyị ndị lachi mbidoro anọkwa ole eme ihe gbasara ya abịa na ọchịchị etiti a na-ekwu okwu e, maka otu eji eme nchekwa n'ime hmm, obodo nke ndị uwe ojii e, na otu wera ndị obodo ga-eji rụkọ ọrụ ka ọ gaa anọkwado ayọgharị ihe ndị a ndị a na-ekwu bụ otu a ga-eji mee ka ọ dị mma nke bụ o medula ka mmadụ niile mata mkpa ọ dị otu a ga-eji gbochie ya abụghị ihe a ga-etobi n'otu ntabi anya ọ bụ otu a nọ otu anyị nọ na-ekwu ya ugbu a ndị mmadụ daa aghọta onye nọ dịka anyị na-ekwu mgbe ọbụla gaa hụ ije gara ije ahụ na-aga abụghị otu ijere eji aga n'obodo ka a ghara ire elefu anya Eh, ụjọ na-atụ ndị mmadụ mgbe ụfọdụ bụ anyị kwuo asị na m kwuru ma ị kwuru ma ikwu gị nsogbu bịa ọ ga-agbasa onye ọbụla nke bụ ọka mmalụ ekwuru gwatụnụ ndị uwe ojii gwatu ndị ọchịchị ime obodo ọ ga-akwarala ọnụ gị la ụkwụ gị la aka gị duru ịgba ndị ọchịchị nọ n'elu gwa ị nwere ike cheela ndị a ma ihe na-eme ya bụrụ na amaghị kebụ ọ bụ ihe dịrị anyị niile nke dịkwara anyị n'etiti anyị ka anyị mee ka anyị na-atụ ụmụ anyị atụ ntị ee nne nwaanyị ekwuola sị ọnụ kwuru ọ ga-abụ ntị ga-enọ ma ọ kwara ọ bụdị ntị nụsọ sọ ọ bụ ntị nọrọ nụ ọ gakwa iji a gwara ya eme ihe anyị ọ bụ ekpere a ga na-ekwu ọ dị ndị mgbanwewo na-abụ ọnọtuwe agbanwe o nwere ndị mmụta ọbụ dịka ị na-agbawo weda amụta ọ bụkwa na ọ dị ndị ọbụ ịgwacha e wee mechaa ha bịa ghọta kemgbe a gara ekwu agara gara ahazi ka obodo dị mma ma karịchaa anyị ga ịhụ la anyị mere ihe kwesịrị anyị ime dịka onwe nchekwa ka onwe n'ezinụlọ ọ dịgba mkpa ahụ maka ihe mere obodo sitela ezinụlọ pụta ndewo daalụ nne o anyị na-ekele chineke maka ndị ọbịa pụrụ iche anyị nwere unu anụgonu ka ha si wee dọwa anya bụ okwu agba n'ihe gbasara ọrụ nchekwa n'ala igbo gedegede ka o wedara anyị na mma ijizi wee chịkọta anyị bụ ndị igbo na-eti ajọ mkpu ohere adị ọzọ anyị aka etinye ọnụ n'ihe gbasara ndị igbo ji eme naanị mkpọtụ ha na-eme ka mkpọtụ ebe ọ bụla ebe ha nọ anyị na-apịakọtazi na ya bụ ihe mmemme isi ụtụtụ akpọrọ ọjị ụtụtụ agụ ụzọ agụghị ọnụ nke tata bịara gị n'ụlọ mgbasa ozi NTA Igbo Ezue ọ bịa pụrụ iche anyị nwere dọkịta Chris Akumas osote aka na-achị steeti Abia na mgbe gara aga anyị sịkwa gị n'ọbụ ọsọ ọzọ akpọkwa gị biko zakwa anyị amụ oriakụ ike jemba gloria ngozi darụghị nne maka isonyere anyị na nke tata ogbomu aha mbụ omenka amarachukwu ọ dị mma ma onwe m yukeria udo amaka na yozi ka ala igbo bụrụ ebe bụ sọsọ mma onye aghakwala nwanne ya ka anyị na-eche ibe anyị n'ihi na ọ ya kacha mma ya gazie